Us, us, us. Nobody else. Nobody else. Nobody else. Who else? Hey, got him. Nobody. I'm down, dollars, man. I want to marry another. Unama. I want to marry another. egwu emebe achala ugo nwaanyị ngwagwa alụmegwu maka na ịgbata ọfụma ewu mberede nkeji amadike ihe paskọrọ na-enwe bureki na-agba aja ọsọ anyị echewe anyị echewe ebe pụtara ihe ebere ebe pụtara na-edege ịmazikwa na ihe eri gambo gambo ọ dị ofele kelezimbo anyị apanye ihe mana anyị gbakọrọpụta nwa na ife mmewo mmemme mbogambo mbombo kelezimbo anyị apanye ihe mana anyị gbakọrọpụta nwa na ife mmewo mmemme ihe dị saa dị gekogodi ebuchi aka nri loko aka n'obe etikeshiwe rest in peace I'm loko all i need is choko ka nya dị biti ka ọmoto first class in the. m ogbe nwanne m ga-egosi gị asambodo aka na kụọ aka na gbamgbam obele gị na alụ aka m mụ na menụ na tifalo ma anyị zukọ n'ụgbọ nkanụ dịka ijeyi kwasịrị pon dịka ọ gabụkwa king kong dịka iflevo nwa mama lesi ga bụkwanụ kupon dịka kilisongụ egene peni fetiledonụ ma mere agba hepem hekem tegbetilifila filamongo. ibe egwu emebe achala ugo nwaanyị ngwagwa alụmegwu maka na ịgbata ọfụma mgbulu ewu mberede keji amadike ihe kaskọrọ na-enwe bureki na agba dị ọsọ anyị ejewe anyị ejewe ebe pụtara ire emewe ebe pụtara anyị enyege ịmazikwa na ire erike oge mbụ ọ dị efele kere mbụ anyị apanye ihe mana ịgbakọrọpụta nwa na ihe emewe mmemme

ibongwa le man nana gana man ona di siya baba pretty girls kana bana abado vado changa bana bogene ebili abachana keji no tibiri ijele kuchiri utaba di bemi bi kechiri ebele chile nye motele na yele no funu fino ni jele ibongwa la wele ni bwadera bele na duyi no chuku no wele na dira fele ni nabo ni kwere ni kwere ni mishikin kwere eme kwani fele kutuku ka fele lete weki tolu no were yeah Mina no mena ni kwasho mena ni dikigolu de ne klipa Mbona ne mbona ne boys na hamari casino pane na tinka Mwanu nuno na kige uko mewe Anachawe Anapuwa Kijela mwani mwanyi kwa kwa gunu Makani mbotofu mambulu I ọwọ́ nye mere iwe nada I nye mere iwe nada ọwọ́ nye mere iwe nada.